ezenigadi ebi onye na-eme mma asị m ọka bi n'igwe ọzọ gidigidigidi ịgadile ekedewe m chete gị na dị egwu egwu amara gị bara ụba na onye ebube nke lụrụ m n'ụwa lụọrọgolule aga m ewere obi aga obi m jere gozi obi m dị na mata na-ejere gozi ya aga m enwere obi m lụọ n'oge ụlọ ugbe mmiri kwesịrị m ịlụrụ o were toletron gbochasie ya ike na ahụwala ọmụma amaghị eh. abụ gịnị ga-eme ka m kwụsị ikpere chi m abụ gịnị ga-eme ka m kwụsị ikpenye obi oji. ji quiere. ekele ọma juru obi ekele ọma ka m ji bịa chukwu adịghị eri anụ nwe ọ dịghị eri azụ ọ dịghị eri rice wo ọ dịghị aka anụ ịma na ọ dịghị eri gari wo ịnụla ọ bụ na ekele kacha bụ tenemos gị mmadụ ee ọkwa gị na lụmụ palụ nwoke ọcha na-enye gị ekele ụtụtụ na abalị do onye mama n'obi m ọpụpụ na mbata mee isi na ọ bụ ngọzi ya ka m ji enye gị ekele ọ bụghị site n'ikeme ọ bụghị na amamihe ọ bụ ebe ebere gị

aka ije ọbata onye naanị ya bụ eze onye naanị ya na ọkụ onye naanị

Chukwu mmego ya n'ọchị gị ọ ga-achọ gị bịa nwenye gị nke gị ah, ah. onye na-achọ nwere chere Chineke